Igbo niile ka m na-abịa e ilu ndụ na Anambra ilu steeti ye iro iro steeti ye iro steeti na ofu na Chukwu na Anambra iro n'Imo steeti ihe iro na Hofort iro na Ebonyi steeti ihe iro na Abia steeti Onitsha ofu na Chukwu ihe enwere obi nwanne ịmanịchaka oh. na ebe gbasara iwe ịchaka ike na ebe okwu nna bụ ibe okwu eziokwu na onye nwe nwelụta ya igbo ka nwere obi nwanne obi nwanna maka ka anyị zere unu nne ntisa ife ntisa n'ala n'igbo liga sịrị sịrị sịrị sịrị kọlụ kọlụ kọlụ ife mela n'igbo liga ka anyị zere nne ntisa ka udo eche n'ụlọ ịma na okwu na igbo bụ eziokwu ịma na onye nwere ntị ya ị na-akpọ onwe gị nwafọ igbo n'ịhụrụ igbo n'anya mana gị na nwanne gị mekọ ire omemiseya ịkpọrọ ihe onye aba aba aba keleke isi n'osi nsụga ọ bụ onye ime obodo na-ewute ntị gị ọfụma na mụji tani wee bịa ya na onye si gị kwuo n'oche onye ntịsa ọsọ ọkụ igbo na onwe gị nwafọ igbo hụrụ Igbo n'anya mana onye mbize ibido alịba onwe ibido esitọba onye mbise batabeghị batabeghị ịpụrụ ụzọ chụba onye mbize tupu ịchụba akwọ ya na ihe ụja ntịghị ọfụma ịcha kike ji tara ebe ha mezie onye ntisa adị igbo chụba n'ọsọ ịjadije na na-ebe rue onye kwesịrị ịbụ onye igbo n'ifuru igbo n'anya ọdịbụ onye Anambra onye kpatara ego oyibo isi n'ọgbọ ọgwụọla ego n'oji mmadụ wee tụọ ụtụ n'ọbụ ibe eji malụ ha ya mere ụfọdụ akpata ego ya dị ka ngwa gị ụcha ntị ọfụma na mụchita na-ebia ngelebe ndị ịtalụchi ego ọdị ndị Igbo badị Igbo bụ Igbo ka na-agba ọzọ. on Imo State, yeah. You run on home for two. You run Ebonyi State, yeah. You run Abia State. And it's a bofu na chugu. Yeah. I wanna be one more. Imani chaka mebe. Igbo bi nene bofu na chugu. Neti safa nebe na kishu. Igbo bi bo ichaka ebe. Igbo bi nene bofu na chugu.

ọgbụlị ezi unu ka m na-agba ife nọ bụ sọsọ ị na-akọlọ mụyi ibe mere gị na Ebonyi steeti jemere gị na Anambra jemere gị na Enugu steeti na Abia steeti ibe mere gị na Igbo steeti ọkwa ka iwe tinye nkewa ụmụ gị wee asọrọ ị ịmara ịbụ onye ntisa eziokwu gị ka mbụ na agwa ozugbo n'ike ma na okwu na-agwa igbo bụ eziokwu ma na onye nwere tinye ntisa melụ n'ala igbo ije dị siri ike alụlụ di na nwunye na n'Igbo ụfọdụ siri ike ewuowo maka gịnị ndị okenye atụrụ ana karịa ụfọdụ na-agụ ụmụba afa chọrọ ọgọ ndị Ebonyi ọchọrọ ọgọ ndị Enugu achọrọ ọgọ ndị Abịa achọrọ ọgọ ndị Imo steeti achọrọ ọgọ ndị Anambra ife ọ bụ nkewa onye n'ugwu ka m nwee ya n'ihi oge si

Ghana CEO, outside and Igbo, Olubife Gavana eme ekwu okwu tupu fewe onye Igbo n'ọlụ ajụbanye ebe o si tupu fewe onye Igbo n'ọlụ ajụbanye steeti ya gezie ntị Igbo niile na Igbo ofu ovuka bụ na chukwuo biko zalụnụ ntisa ibe ntisa na-ebutebu ebute nkewa ọ bụ ntisa na-ebute nwanne achụba nwanne ya nwanne ezebe nwanne ya nwanne akọkọba nwanne ya ntisa adọka ewuo ahịa ụfọdụ ndị Igbo na-agbafu nwanne ya ebidola esuba alufa asụsụ ndị ugwu asụsụ ndị ofe mmanụ ọkwa sọsọ ka ilie nwanne iwere nata ego nwanne na-ekwe ịtani dịta aka ji ịtani wee bịa onyezi gị ịtalụchi ego ne ịtalụchi ego ne onye ntị sa adịghị otu ba n'ọsọ

na na Anambra Iro n'Imo steeti eh. Iro na Oforte eh. Iro na Ebonyi steeti eh. Iro na Abia steeti Anyị na Chukwu Enwere e obi nwanne Ịmanịchaka mebe Igbo niile na Igbo obi Igbo ịchaka ebe safa na-eme na kene nneọma jide ebube na mmadụ bụ na afịa zụrụ na mmadụ bụ na ibe na-aga na onye nwere mmadụ ka onye nwere ego eziokwu ka m na-ekwu tamụbụligba kene Chief Tochukwu Okafọ Ugonna na Ogidi Chairman CEO Dowu, Lintak Group of Companies yo, Lintak Hotels, Lintak Foundation, Lintak Care, onye bụ lebu n'obusigo, Chiftochukwu nwoke afọ. Utu maka anyị jee na Panama, anyị kene mmiri ọma, Daniel Dixon. mmiri ọma na Panama Chairman CEO aha Land Global Limited ọkụ inwere enwe ọjọmadị solusibe mmiri ọma na mekene gị chifu mmiri ọma na Panama odogwu ụtụ ịgba ka anyị jenu na dịọba enelụmụ GPRS ndị ọba niile ọkpọlọ ọkpọlọkpọlọ ya nke obi kụba n'odogwu ezi nwa ihe gbuo onye nwere ihe nwere ibe onye ịchaka na-ekene n'odogwu na ibe nwere ibe ezi oyi mela ọgọ gaba ọkpatozughị ọra na ọ bụ onye ego ifeobi na ahụ ihe gbuo obi kụba mma adịrasị nne kwula ọbịa niile ọ bụ onye ka mụ na-ekwu Mr. Joseph Ezokafọ dorizaza onye nwere ya nwere ire na oke ji akarịsị iwe mere anyị ọ bụ Chukwu ga-akwụrụ ụgwọ adresị nne kwula ọbịa National anthem ndị ụfọdụ ime ọ bụ onye ga-abụrụ na n'ụwa odogwu Mr. bụtịchaka ka anyị jee n'ototo anyị kene dọkịta ọkacha agụ na real estate yodo oju na-emesara aka onye nwere ụnyaahụ mmadụ oge na-aga n'obodo n'elu ụwa chief executive officer Gloria Cresson Sodo ya na netcomasi nwoke nọ mmewulife gbachi na-emelejede ezemọgọ na ezogo anyị buru ịgba wee dee enelu m nwara ya eze jizizi na lulio ọ na-aka sida Chinọkta Emeka Nwokọnkọ Imani Chioma CEO Emikago Shipping ni Limited yo onye ọcha na inwekwali enwe Chairman Five Star Record o ọrụ nnene anaghị ezo na akọsịda onye nwere gị nwere ibe onye nwere ihe zaya anyị jee n'alụlụ ya anyị kenife Dr. Henry Ike ojidodemọgọ mining company ọkụ ịna-azụnye kasiki ime nwere ife ịmana ibute gosiki chezi nwa merigbo ife n'ala ife oyimumelekọkabadị n'ụwa ma n'iso sibe ife n'ala ife ife n'ala ife ndị chineke m na-agba iro na Anambra iro n'Imo steeti ihe iro na Hofọtụ iro na Ebonyi steeti ihe iro na Abia steeti onye tabofu na Chukwu ihe enwere obi nwanne

ọzọ bụrụ na-ekwusigo adịkela gbalaze odogwu Chief Janet Ifegood nwa mụtara na mma agbalaze onye ka Chukwu dị izizi n'ọzọ bụrụ Chioma CEO Diamond Limited weebụlebụ eduzigowa agbalaze ma dị na kalisia mma onye bụrụ ebu n'obusigo agbala nze onye ka chukwu karịsịa karịsịa karịsịa otu ịgba ka anyị jee n'ihe mgbasị ka anyị kene His Majesti, eze bụ kanụ mkpọ ihe nwanne ngọzi ihe mgbasi odo odozi obodo ihe mgbasi eze ugwu mba chiamasi ihe si ihe ọsọ iyi eze ndị igbo nke izizi na Benin Republic odogwu ihe wadwere si ọsọ iyi ya ka mụ na-ekwu obodo kedu ego m ọkọ ọsụbụrụ kenenu nwakakwa chifilosios ikekwanụ ezemọgọna ọsụbụrụ ebube chukwu ụzọ nke izizi na ọsụbụrụ ọgaranya na-atụ egwu chukwu ezi ohi mekene ojunu nke mgbakọ ojide onye nwanne ya na onye nwere dị n'ogwere ibe na mmadụ oge dị aga tụọ dị ebube chukwu nsọ ebube ebube ebube ebube anyị bụrụ ịkpaje mgbidi ụmụ ekwe na mgbidi nwe nọ na South Korea ọ bụ onye ka mbụ na-ekwu Mr. Ugochukwu Chibuzọ Collins Chairman CEO Chivera Ventures Limited nwata mmanụ dozi akụ motos n'omume keneyi ịchaka na-ekele onye nwere ubi nwere mmadụ ọchịrị ọchịrị ọchịrị ọchịrị nwata mmanụ akụ ọchịrị ọchịrị ọchịrị ọchịrị

What you want to na nkịta azụ ha onye nwere nwere ibe na mmadụ nke dị karịsị eze nne n'ọba

Ezi Jude Oscar ugo busu ọchake onye ma n'ụwa ni onye nweli enweli ife chemasi o ugo busu ọkọni aka na-emebe moto asọte kedu nke ị na-achọ ezi oyi na nweli enwe ugo busu ọchake ọtụtụ si n'ata egwu na mekenero ndị ọka nne melụ na na-eti egwu na-etisi egwu ike kedara m pateka ike nga ọgwụ Ike ikenecha ike n'elu mụ na transfọma ndị achina transfọma ndị agụata chifemeka otu igba odogwu kedara m otendo akwa bili n'ọmọdụ rekọd nwa mụtara na mma ọmadụ pụọ na odogwu nwa gị bili akụ n'alisisi na ndewi n'ọdụba kele yo osisi ọmapụrụ na nedo ebaiti hoyila nja kedu maka obi ego na china obi nwele ego Mr. Okechukwu kisili ezi nwa Chukwu keme nwagwata Fifa Motos eze Chimeleze izizi na nnedo enere m ikuku ọma ikuku ego Chief Stanley Nicewin n'akọkwa ikenelu bụ obi abụrụ dike ka izizi n'ọkịda enelu m Chief Eze ji amatụ disco oil and gas limited e dey one of aguleri e dey na dubai kenelu makatakume enshampeka bọsụ ya na alụsiego alụsiego n'ọkịda kenelu peri spanish kingdom apartment obere nwane magụ manicure pedicure ezi nwa obodo ukwu onye ọma nnume ekene enere m dọkta igwedo di celebrity doctor mmiri na-ezolola na nando ene dọkta ambasado ọfọja memenike chairman dixi properties n'onume ekene ọnya n'isolusibe n'onye nwere ubi welite kedu maka splendid furniture akụ eze na na mmadụ ka ejichalesi ya kenere bụ na ph nọmba 1 ikenemanlaijiko ojimoto ebe ọbụdo nwakochukwu nnewi ọganaiza ịla nga kenelu m taiga ọ na ego n'ọkịda na mmadụ na ọkarịrị akarị chukwu gọzibeba onye nwere mmadụ nwere nwere n'elu ụwa ewu ijadike nọ n'ebe ndị Igbo banye ohere